Ekene Maria, jupụtara na gracia, osebụla ụwa anyara gị. Ịdị ngọzi n'etiti ụmụ nwanyị niile, ọ dịazị ngọzi bụ nwa afọ gị bụ Jesu. Maria dị asọ, nne nke Chukwu, yọbala anyị bụ ndị nje ayịyọ, kịta na na mgbe ọnwa anyị.